um, as, like I was saying, all the spiritual hierarchy, there is division of level, and they are level by level. So calling down an angel of God, an entity of power, the working in harmony with the entire creation is possible. And human being was permitted to do or perform such sacred act. Yes. No altar that was installed on earth. There must be an angel that is manning that altar. Now, but I can tell you, there is good altars and there's evil altars. Yes. Depending on the which, depending on the which and the mindset of whoever that is performing that sacred act and the intentions and the how pure the person is to perform such noble act. So, but today I want to talk about noble altars performed to function as a protection for the entire village or to entire race or to, to entire mankind. What I want to tell you today is this. They will alternate with the radiation from the light because those altars, we know them. How you know those altars? More than two and one, n'ọrụ ha na-alụ site demand am I wearing anything like blood covenant? Am I wearing something like, something like that? You understand? Uh-huh. Okay, I will pure sacrifice. You could na Kogabo. ọfọ ka a diabolic altar that requires human sacrifice. Any altar that requires human sacrifice or diabolic things is not pure because it's not working in harmony with the natural laws. That is what I want to tell you. By their fruit, you shall know them. site n'ọrụ ha na-alụ i bụ Bashenko nkọwara Basalo altar installations They will altar emere install by our forefathers with a good intention but Abura, a o nwere the present akaji for the present chief priest are the diabolic or the evil ma greedy in order to achieve his aims obido do ebe nke abụrụ ya na ya I can tell you no onye ọbụla gara to this extent are the repercussion of what he, or she is doing. So mana the originally oh, eh, onye agbata na onye na-eto anọcha na mmụọ abụọ onye ọzọ bata agba afa ma na aga akwụgharị ihe eji agba afa na abụ na chiprisi ọbụla pụọ bụ ka e eh, wee evaluate ya eh, his activities why he remained the chief priest. So if at the end of the day, if his performance act while overseeing the altar is in accordance with the natural laws. So be it. The new Akajofo, the new chief priest will be installed. But if at the end of the day, Alpha revealed that the spirits are not satisfied with his performance while sitting at the chief priest, then who, the, the, the, the shrine, the altar will undergo what we call purification of equal Then, in order to sanctify the that altar, etu a ka o siri. Then, ihe ọzọ m chọrọ ịkọwaziri egwu na enwere ọlta dị iche iche na mmụọ dị iche iche ewubelụ okwu mmụọ dị iche iche ewubelụ adị arụ ofu ọrụ maka ihi na mmụọ akpọtụrụ mgbọsị a na-ehube ya bụ ọcha is for different purposes. Ị ghọtara ya? Yes. enwere arụsị akpọtụrụ ọbụla arụsị niile ka a na-akụ mbamba maka ụfọdụ n'ime ụlọ nwere ike ịda asị mmadụ nwere ike ịkụ mbamba ma ọ bụrụ na o buru ụzọ kụọ arụsị dịbe nna ya mbamba the answer is yes maka ihi na ọ bụrụ arụsị niile ma ọ bụ arụsị dịbe nna gị ọ bụrụ ha niile is meant for mbamba maka na-ekere ọlụ eke enwere ụfọdụ ndị angelo nke chukwu bụ okwu mmụọ akpọtụrụ for that act of protection enwere ndị akpọtụrụ to be and to be kind of work ha bụ of defensive to onye ọbụla bịara na ya protect onye ọbụla bịara na ya then job to onye ọbụla na-achọ imegide nwa ya Ịghọtara Yes. I go more unu now. whatever that is going on on this plat, uh, physical earth we are seeing is prototype of what is happening in the spiritual. So I will be using what is happening in this gross material to cite example. Now, what am I saying? You see the parastatus of government and the, all the uniform uh, uh, groups and organizations approved by government. Not all of them can act as a protective arm of government. Yes, not all uniform group or parastators or force in Nigerian, uh, for example, can protect. However, all of them are uniform men. All of them are well trained but their functions differ. The same way is what is happening in the spiritual realm, the entities of powers. Example, we were told about the angels. The work of angels they are like messengers, bringing good messages to whoever that is favored. Example, we were told that angel Gabriel brought message of uh, hope, message of favor to Mary, daughter of Joachim and Anne. Yes. Mana o nwere Jog. And where the egg angels? archangels those angels, bụ if their work is to go for attack and to defend and protect their subjects ọrụ ndị angels ndị a bụ iji agha nụọ ọgụ ma chekwaba onye ọbụla gbabara na nchedo ha ịghọtara ee e, etu anwa ka ọ dị na angels of God ndị angelo nke chukwu ndị na-ejere chukwu na mmadụ ozi ekele ọlụ eke ịghọtara ya ekele ọlụ eke na nkiri ihe na-achọ ịkọwara gị bụ na ndị angels niile a ekele ọlụfe eke nwere ihe nke na-alụ yes so ọ bụrụ arụsị ọbụla dị na be nna gị is meant for protection yes like akwari ọmụmụ akwari ọmụmụ bụ mmụọ ka ọ bụ akwari ọmụmụ bụ mmụọ nwanyị n'afọ maka multiplication ikubi nwa ikubi wealth ịghọtara ya hmm. enwekwara mmụọ ndị ọzọ na-alụkwa ọrụ dịkwa similar the way ọ ga-abụ ịbịa na agent of government ị ga-afụkwa some agents of government na-arụkwa similar work example Nigeria police can arrest you based on Nigerian law civil defense can also arrest you yes so then the same thing in the spiritual realm enwere entities of powers na-arụ similar work so etu a ka o wee dị so ọ bụgoro na arụsịbe nna gị ọ na arụsịbe nna gị ndị mmadụ agbakọdogo ya asị enwerozi onye bụ aka ji ọfọ maka ihe na-eriri ndị be unu eri rie unu front and back wee napụ unu ihe unu ji wee dị ebube maka na agbụrụ ọbụla na obodo ọbụla nwere ihe ha ji wee dị ebube ihe ahụ unu ji wee dị ebube wụ that particular thing eji wee chekwa agbụrụ unu unu ji wee bụrụ karịsịa karịsịa ya ka a napụrụ unu so ọ bụgoro na eriri unu eri na-enwerozi aka ọfọ na-ama anọ spiritual the priest chief priest nọ n'obodo ụnụ na-ekwuru obodo ụnụ na-agọduru ụnụ ana na ụnụ mmụọ ebe unu si eto ndị anjelu nke chukwu ndị na-agagharị na-eme mma erigo ụnụ that will not stop you from ịkụ mmụọ ọzọ mbamba ị ghọtara ya yes before mmebe ọdịnala full time mfụọ mmebe ọdịnala full time ejego m kụọ mmụọ na-apịawa ndị amoosu azụ na-achụ ndị amoosu na-achụ ndị otu nzuzo na-achụ ndị ihe ọjọọ years before mmadụ na-arụsị dịbe nna m yes maka na ekele ọrụ eke arụsị dịbe nna m adakụ ya mbamba maka na eyibere ya maka ịkụ mbamba ekere ọlụ eke enwere ihe mmụọ ọbụla na-eme wee maalụ gị atụ na road safety yes they are agents of government they are uniform men yes they are uniform men but they cannot act as protective arm to you you know why they are not trained their formation is not for your protection in terms of physical combat. They can protect you by advising you to make sure you do the needful for your own benefit. But they can't go all time combat for your sake. <laughs> Natalia? But the military can do that. And the other force of, of government, eh? other force of government like police can as well do same thing. But road safety cannot protect you forcefully. They can't because the formation is not to do that. So that's what I'm telling you. Then again, I want to tell you is this Ibuna. Na alụsị ọbụla nwere ihe eji wee hibie ndị gboo ji wee hibie enwere e ihe na-eme n'obodo anwa enwere ihe na-eme n'obodo ọbụla ndị gboo ji wee hibe ya maka ọdịmma onwero nke ọbụla ehibelụ maka imegide agbụrụ ha onwero o nwere ndị ehibelụ maka ihi ọmụmụ bịara na-esi ike n'obodo yes nwee ndị ehibekwalụ bụ na enwere ndị na-abịa ebuso ha agha ndị mwakpo na-abịa awakpo obodo ha ha wee sị na ha afụ alụ wee kpọtụọ njelu nke chukwu n'ụdị. alụsị wee hiwe ya dịka ọta wee nwee nkwekọrịta ya na njelu nke chukwu ihe ọ ga na-alụrụ ha na etufa ga-esi na-eselebreti ya o nwere ike ofu ugboro n'arọ ọnya kpatara na ichi ọta ọbụla nwere mgbe a ji abịa eme ofufe nru ọ bụgoro ndị dayasis nwere mgbe a na-eji wee jee merụ bishọp onye isi nchụaja ha merie ofufe nru etu a ka ọ dịkwa n'okpukpere dị iche iche na ọta dị iche iche na-enwepụta ofu ugboro n'arọ opekata mpe mgbe eji abịa eme ofufe nru ọnya mata na okwu mmụọ ọbụla nwere mgbe eji abịa eme ofufe nru na bụ okwu mmụọ iji gosi ekwem iji gosi royalti nna m kọọlụ m akụkọ gbasara alụsị dị na be anyị a na-akpọ ụlas alụsị abụ ọ bụrụ na m bụrụ okenye the oldest in my clan mma agba aka ji ọfọ na ya bụ arụsị naụ mana ọ gwara m sị m na arụsị a na-ehibela arụsị a nọ mgbe ndị a na-akpọ ndị agha aba ndị a na-akpọ ndị agha aba ma bụ ihe mere over 500 1000 years ago o tego ezigbo aka oge a na-agwa gị ha bụ ịma na mgbe gburugburu nọ survival of the fitest enwero polisi e kọt enwero lọ nwere gị na ya na-ekpe mgbe anwa obodo na-anọkịta wakpo obodo ibe ha etu isi agụta ya na baịbụl yes etu ihe isi anọkọta ịnụ na ndị Felicia wagburu ndị Israel tata akụkọ ahụ ị na-anụ ka ọ na-eme n'ala Israel ka ọ na-eme na be anyị etu a ọ dị ihe na-ebute ya eburu ibu o nwere ike ọ bụrụ na mmiri ka ebidewe mmiri nso ma ọ bụ na anabe ndị a dị fatal karịa anaba anyị ee ndị ọzọ nwere ike atụ ọfụ ekworo na anya ukwu ka eje gobie ndị agha ka eje lụso obodo ọgụ ka ha gbapụ na be ha ha wee bichie ha mezie etu ahụ ha nwere ike ha wee sie the physical strength of ndị agha obodo ha na-eje na be ha ọ bụrụ na ha fido na ha enwere ike emeri ha convincingly na what they will do is ha ejezi ejekpa ha obodo ọzọ ndị agha abama bụ ndị a na-akpọ agha abama ndị saịdị abịrịba ọhafịa saịdị ee mgbe gboo ahụ ha ji ha na agbagota n'ihe gbasara ọgwụ so ha bezie ha nye gị ego ha gị na ha ekwubie ife ha ga-enye gị ha na-agba ndị na-egbu isi yes ha bezie n'ụsọ ọgwụ gboo ndị mmadụ ndị ọzọ agba ọsọ ndị anwa gobiziri ha ebichie ịghọtara ya o wee na ụdị ọgwụ a ka a na-abịa na be anyị maka na anyị bụ ndị bi na bandịrị bịagide ọgụazi ụfọdụ n'ime anyị ndị be anyị nwụ nna anyị gba ọsọ gbanagasị obodo dị iche iche ịghọtara ee o nwere ụfọdụ ụmụnna anyị gbanara ebe a na-akpụ ifufe amaka ọgwụ ha ka bi ebe a rụta ya ji wee ma akụkọrọ ya ọfụma bụ na ọ bụrụ na iwe saịdị ebe anyị enwe ike ịghọta ihe na-ekwu ụfọdụ gba ọsọ gbana ebe anwa ndị kara obi wee biri si na ha arịa agba ọsọ be nna ha ndị akara obi ọha kpọtụrụ mmụọ wee sị mmụọ ya chekwaba ha n'ụbalụ ha ọgụ ọnya batara ya bụ arụsị ji wee bụrụ arụsị eji wee nụ ọkụ mgbe gboo ịghọtara ya nọọ nnukwu arụsị arụsị nwere mmiri ọnya batara o ji wee nwee akpụ akpụ ọkalete yes ndị bịagoro na tempụl ya mana ọ bụrụ na ị kwụsị na jizọs bọs na-abịa na tempụl na ị ga-ebu ụzọ ya afụ data akpụ bụ bifo irutebe m na data akpụ ọkalete a bilong to the the great deity kọrọ lasị odo omero dịkewara ya machi is part of it so what am I saying ihe m na-achọ ịkọwara gị bụ na na mgburugbe gburugbo anwa na okwu mmụọ dị iche iche akpọtụ nwere ihe eji kpọtụ ya na ihe na-eme mgbe anwa o nwere nke akpọtụbu na be anyị mgbe gbugbo ya bụ arụsị a kpọrọ ịsa ma ịsa ọ maka ọya dị mgbe ahụ yes ọ arụsị na-agwọ ndị mmadụ ọya hile so ihe e ji wee ya bụ ka iwe mara na arụsị ọbụla nwere ihe eji wee hibie now ihe na-achịkwaziri gị na arụsị ndị wụ for protection yes e nwere arụsị ndị for protection etu akụ si wee dị site na etu esi wee hibie ọ bụrụ na ị chọrọ ịkọnetị nkụzi a nkụzi jee ụbọchị jee nene nkụzi m mana YouTube maọbụ n'eziokwu TV ụbọchị nkụziri gbasara installation of arụsị ihe ọ ya enweghị anya ọfụma denu arụsị ndị a bụ arụsị ehibere maka ịkụ mba ofu n'ime ya bụ arụsị bụ agbawo ihe eji na nchegbu ihe eji na nchegbu a bụ arụsị nwanyị yes arụsị arụsị nwanyị den nchegbu uwe arụsị nwoke so ihe ọpụta abụọ bụ ọ bụrụ na elu ka e kwuru ihe eji na nchegbu ịma na arụsị nwoke na nwanyị ụdị na nwunye ha na-alụkọ ọrụ ọnụ yes alụsị amahụ long years of existence ndị mmadụ enwere ike ịkụwawu etu oge mgbe o bido yes nwere onye dị ndụ na-ahịa akụwawuru mgbe o bido ọ ya agbanwe na spirit ka ọ bụ yes so aha alụsị ehibelụ na-achụ ndị amoosu na-apịawa ndị amoosu azụ bat na-eme ndị amoosu tahatị ezigbo arụsị siri ike arụsị na-apụ apụ yes so arụsị ama tested and proven to be the one of the strongest deity na-achụ ndị amoosu adị ama aka n'ihe gbasara ịchụ ndị amoosu and the warding off of negative vibes negative energy ya so ihe njikọwa ya bụ na arụsị mụnwa na onwe m maọbụ na ya before finally bụrụzie full member onye ọdịnala eh? na wee kụwalụ gị na ihe mere ụmụnwa nwa na onwe m wee bara anya bụ alụsị years back bụ na mgbe anwa amabụrụ m alụsị be nna m ọfụma yes amabụrụ m alụsị be nna m ọfụma maka ihe na mgbe anwa na nkara abata abata n'ọdịnala etu ya isi abata abata n'ọdịnala na yes ọ mgbe m batachazi n'ọdịnala ka m jekwazi jee mụrụ mmụọ mmụọ dịbe nna m anụ ka mụ na-erikọ ka mụ na ya kwụrụ mana adị afọ ya mba mba ị can only come and pray so enyi nwe kwube ya bụ na ị nwere ike ịkpọ ihe eji na nchagbu mba mba irrespective of any town ọ bụla isi ma ọ bụ arụsị be nna gị ọ dị egbochi they work in harmony ihe mere nji wee mee ya bụ na ọchụchụ ihe nji wee mee ya bụ ọchụchụ akọrọ m na akụkọ mgbe nna na Abuja o wee bụ na na mụ na mmadụ na-enwe nsogbu onye arụ m mgbe a na-enwe nsogbu ofu nwoke onye ya onye ofe mmanụ o wee bụ na ọ bịara jee saịdị alụ onye amụ na ya na-azọ prọpati m n'agbanyeghị ihe ọma niile m mere ya at least at that time ọ bụrụ na m adachibụrụ this uh, this man ọ bụrụ ọzọ young guy ọ bụrụ na m adachibere ego adachikwo m ya over 15,000 naira ọ bụrụ ihe ọ na-alụ m na ọjọọ na ka ekuru mere Nwadenka. I was so nice to him. Yes. Okay. Ihe niile akụ ihe na-emeri ya. Oluzie ka mụ na mmadụ nwere okwu over my property. for my property so decide ka ọjọọ nọrọ onye a maka ihi na onye a nwere ike ọnwụ na onyere ego karịa mụ ma ọ bụ na o nwere ihe ọzọ jikọsịrị ha to the extent na na-eso ya bụ onye na-abịa court against me o one day wee jụọ ya mgbe anyị ga-anọ n'ihu crack of the court wee jụọ ya kedu ihe kpatara o ji wee decide ya ibuso m agha n'ụdị a ọ bụgodo na n'ọma na mụ na mmadụ nwere problem o nwere mgbe o ji wee kpọọ mụ ọ bụ ma na mụ na ya dị na mma ma ọkwa onye anwa mụ na ya na-asụja akwụkwọ pati bụ onye ya na ya dịkwa na mma ka ọ fụ na o doziri anyị as adedali person obere ya na obere the clerk of the house wee gbaa anyị bifo court ebido wee ya na ya nyere ya one week ya jee mee udo n'etiti mmadụ na-abụọ ka ọ fụ na esemokwu a butere eji wee bịa kọt agara n'iru ịmara dị ma na emere ya tiri na ọngwụrụ anwụ na maka ihi ya ọ kọntinuo na-esokwa onye ahụ ọ na-eso maka na ọ ma na na o mejọrọ m maka ihi mebi ihe akụ na ụba ya enweta mebi o nwere ike ofe ilu na ọtọta ya na onye ahụ nwere ike inye some percentage of my property So, well, one day I comforted him openly I now call him that Nana Abuja, when we say Nana Abuja, we judge you. Ebe ọ bụ na ihe niile m mere gị gịnị ka iji akwụ m ya bụ ka ị nara my sweat bie ebe ị na-akọrọ the man wee the man fled up manye wee sị m onye ma maka onye ya bụ n'ọnya ka a na-akpọ ma akpọzi afe maka ndị mụ ya na anụ nkụzi a nwere ike ịmụ ya nọ wee sị m onye ofe mmanụ ka ọ bụ wee sị m maka onye ya bụ na ya dị ama ya aka na ya nyere m seven days ọ gwara m okwu a mana adịrị ka m ji wee gbadata ndịda wee bịa mgbe ahụ wee jekọtachara na be nna m ofu nwa nwanne m gwatara maka ya wee sị m mba mụ bịa na okwu a bụrụ okwu ọdịnala ka anyị jee na jee kwụọ onye bụ arụsị mba mba o wee nye m direction wee jebe wee ruo obodo a otu arụsị ya mba mba mana bifo nnaba nnatawaziri Abuja directly maka na mgbe ahụ a na-akpọbu m ka m bịa zoo na ma na-agba ọsọ abịa bido ọrụ m mgbe na-agba ọsọ mana ịma aka na ihe ọnwụnwa a m nwetara na-ene my wet ka a na achị ịnara m meziri m nsị mba na mba ejezi okwu a wee nataba ụbọchị mbal moto God is good mgbacha tiketi ka m bata na moto amụrụ m na one of the landlord mụ na anyị mụ na ha bi na within the vicinity na Abuja ebe anwa gbakwa tiketi ọ dị ka anyị nwagbara online ọ bụzie na na ochie na oche gbụgwa mgbe ọ fụzi m otie si na ya nụrụ nsogbu mụ na nwoke a na-enwe onye ofe mmanụ a ọ sị m ọkwa mma na nwoke a na-adị amụ ya aka ọkwa mma na na-adịghị ọrụ environment anya anyị bi na onye ọbụla mara ya aka na anachukwu chukwu nwebụrụ onye ọbụla wụ landlord na that area marị aka na ghara ịna chukwu onye a ga-anwụrịrị onye ama ama ọ na-eme ya asị ibu na ọ na-arụ ya asịrobi na-eme ya asị ibu na ọ na-arụ ya sabat mana ihe mma mgba bụrụ na ịha afọ ya mgbe anwa mgbe ụfọdụ oyiri red mgbe ụfọdụ yiri blak mgbe ụfọdụ oyiri kọlọ dị ya mma mgbe ụfọdụ a na enwudokwa ya mgbe ụfọdụ ebe ọ ga-anọ wee na-enyi ihe dịka ojoko na ana ikwu ọsọ ọlụ mmụọ ka ya na-alụ a na-ezi ya eze ibenụ ndị isi uwe ojii nọ na saịdị agha ibi ihe anọkwa ifu onye isi ndị uwe ojii ọbịa na bie ọrụ ọrụ ya ọrụ so ọ dị ọ dị ọ bụrụ onye ga-asị gị kpọọrụ polisi ma ọ bụ ka ihe ịghọtara ya ọ dị so ọ bụrụ onye gị na-enye nwome nsogbu iwere mmatụ ya wụnye na nke ndị uwe ojii eh, um, a na-ekwu agha asụ eh, eh, civil matter go accept ịghọtara ya so to the ijegoro ebe a na-agba mmiri na Abuja mgbe ahụ o ọkụ ị ga-ewejeriri onweta ire ọnwa naira ote ire afọ onye spendiri ego eji tinye ọkụ na ya ebe pụrụ ya onye mechara n'ala ha ji nwụrụ na meka abara na ndị landlord na-akpọzi bịa ma akaụntụ etu esi wee tinye ọkụ na the cha chaa ijegoro gwa ndị nepa na ịchọrọ ịdọ ya ọkụ asị gị jee satụrụ ọ dị ma iru ebe ọ narịgoro tata ike ime oge tata ike ya nta gwaghị oge tata ike bụ tata ike ọ darụghị ego atinye n'akpa iwe je kọnetị ọkụ ị nwere ike ịkọnetị ọkụ bụcha atụ ije satụrụ ya ndị landlord na-akpọzie nwoke bịa ka e mee akaụntụ ego niile nakọtara n'ego ndị mmadụ o ya landlord a wee sị and ikwuo ịcha chalenji ya na inwe iwu ụgba landlord a wee sị m mụ kwa aka pilot mụ hapụ ihe ọbụla mụ na ya na-azọ sị <laughs> mba onye ọghọ mụ na ya wee sị m na ya adọkwa m aka na ntị m makwara nwoke a nọ nke ọbụla kesi a mụ wepụ aka na ya na nwekwa ihe mere m si akpọkwana ya na ọnya dị responsibụl <laughs> so mana ihe m believe ụnyaahụ n'ọfọ na ogu ị irechi wa nwee si na nwoke a na-emejọrọ m ya instead onye nwa nwe onye riri ego m ntaghachiri ya na obiọma maka ihe na ọgụma ahịa egbu m kama ọ egbu m ogbu onye mme mere adịdị ka m bere wee jebesara mmụọ wee kụọ ya mba mba si ya kpere m ikpe ziri ezi na ikpe a karịrị m ya na mụnwa ndị dị involve na kesi abụrụ ndị mma amawu aka na ụdị a mana emechara ya tara onwe m bịa bido ọrụ m na-arụ ọrụ m ọ ruru lese let's say three months or maximum four months to four months one day anọ m na ehihie etu a fon m ring ya mpik ọ bụrụ ofu onye n'ime ndị landlord biya dịkwa almost opposite my m ma ihe na-emecha na mba ọsị m na-enwe nnukwu celebration n'ogbe si a na-eme o wee sị na nwoke a nwoke a nwụọna nwoke a bụ na anago ya for me I didn't asị m ihe onye ma ya mara ya sempụ ndị mmadụ na-ebupụta mmanya n'ógbè Ada agụ mmanya na-enwe aṅụrị this is somebody passing on mana ndị ogbe na-aṅụ mmanya ị ka ngo and verify ịtọdị chaatị na WhatsApp ka ngwa gị ebe o na Abuja dọtara so ọnyanwa ihe merenụ mana ọtụtụ ndị mmadụ nwere ike ọ bụrụ na ihe a na-achụ m achụwarụ mgbe ahụ enwere m ike mara mana na ụdị ha dị dọtara is for justice so onye ihe merienu so finally emesizie mgbe m bidoziri ọrụ mesizie ya bụ mmụọ mụ na ya n'ozie na temple ịghọtara ya ọ mmụọ ndị mmadụ na-akụ mba mba ihe eji na nchegbu mana o nwere nsọ dịka si wee kọwara gị alụsị ọbụla bụ ezigbo alụsị ezigbo alụsị ọdịnala e nwekwara arụsị ọdịnala ụzọ a na-akpọ otu ufie ugboro otu ofi umolumbu anọrọ na otu ofi umolumbu mana ndị nọ na ya mana otu ofi umolumbu na-asọ rice yes amara mmiri na o ji asọ rice mana ịma na ndị saidị ya ma na-akọtakarị rice mana ọ na-asọ rice ndị nọ na ya adịghị rice anụrọ m n'ụmụ otu ofe mana ama nnọọkwa ezigbo alụsị ndị mmadụ na-akụ mbamba and mana amụrọ m exactly ihe ọ na-alụ mana ama m na n'ọkwa ezigbo alụsị ruwakwalụ ọ pụtara ọkpụ. now mana nke a na-agwa bụ ihe eji na nchebe ọrụ ya bụ ịchụ ndị amoosu ichi ndị otu ụzọ onye nna anya ya nọ na ya bụ alụsị abụrụ onye mmadụ ga-asị ka o ọrụ ya ọgwụ ma ọ bụ ka ọ taa ya amoosu ma ọ bụ ka ọ narị ya akara aka ya ma ọ bụ ka ka o ya ọgwụ ka ọ ghara ịga n'iru nọ ihe emewu ya mana aka gị ga-adị ọcha ihe m na-achọ gị bụ na onye nọ na nja dị arụsị ọ bụrụ onye ka a na-aghasara enye ure ọ bụrụ onye ka a na-agwọrọ ọgwụ ọ bụrụ ọnya ka a na-enye na be dibia sị ka ikechi ya akara aka ọ bụrụ ọnya ka a abụ ọnwụ na onwe landlord a sị na landlord na ndị bi na ya ada abụ mgbada ọ bụrụ ọnyanwa adago ehe ụmụ ihe ọjọọ ndị a niile ọ bụrụ ọnyanwa maka anya bụ arụsị na-eprotekt na ihe ndị a niile mana ihe ịga gị nwa na anya bụ arụsị for you to qualify na anya bụ arụsị nwa ihe ị ga-asụ ọ bụ ị ga-asụ nwunye mmadụ nwaanyị nọ na di maka na alụsị ọdịnala ime ejekwunata nwaanyị nọ na di onye akpatara na etu a nọ ọsọ ya bụgo n'ihi enye m ụwa niile a e the whole Nigeria swelt mana iwe married woman my house no dey aji bịa mara gị atụ so ihe ọ pụtara bụ for you idebe n'ụmụ ị ga-abụ onye ga-asọ nwunye mmadụ nwaanyị nọ na di yes mana ọ bụrụ na nwaanyị dubugoro di bifo mechaa divọs ọ na-abịa nna ya nke a dị free nwaanyị ajadi nke a dị free nwa agbọghọbịa nke a dị free mana nwaanyị a nwanyara di ebi na anụ di zee ya ka kịtịkpa avoid ha like leprosy ịghọtara ya ka nọmba wan nsụ ya nọmba tu nsụ ya bụ ime ezu ori ime eji egbe ma ọ bụ mma narụ mmadụ ihe n'ike fosfoli ịghọtara ya yes ime eji mma na egbe ya narụ mmadụ duo mmadụ ori ekwo ekwu aka is forbidden three ime egbu mmadụ you a you are not permitted ime egbu mmadụ fat ime nyekwu na be dibia ma ọ si ya gbuoro onye na-etu a na onye na-etu a mere nke a ma ọ mere nke ọzọ ị e ajọ mmadụ na-egbu mmadụ ma ọ bụ n'ihu dibia na-egbu mmadụ you maka na aka gị ga-adịrịrị ọcha ọ maka na ị na-egbu mmadụ anwa ọnya batalụ maka na ọfọ na oku ka mmụọ ji alụ ọrụ ka ide ji awa maka n'ihi na ịbụrụ onye na-egbu mmadụ maka ihi na ịbụrụ onye na-akpọdo mmadụ lụọ dibịa lụọ ajọ ọrụ ka igbuo mmadụ ọnya batalụ na onwe onye siri ka o gbuo oge ogbuo onwe ya ịghọtara ya maka na maka na ị na-eje ezu ori napụ mmadụ ihe ọnya batara na mmadụ je napụ nke gị onwe problem ịghọtara ya ọ maka n'ihi na na ị na-ejekwu nwunye mmadụ onye abatara na mmadụ onye ọna jekwuru nwunye gị enwe problem arụzọ ụzọ this threats must be kept ma ọ bụrụ na onye anwa na ọ dị serious you can see na arụsị ụfọ ọdịnala na-maintain sanity problem e nwere n'ụwa kịta bụ na ndị mmadụ aga asụzi nsọ o sokwa n'ihe mere na ụfọdụ ihe ndị mmadụ ọfọ na àjà ndị mmadụ na-achụ adị adị ire ị ga-abụ onye na-asọrịrị nsọ ala ụzọ ihe taa ngụrụ kịta ịmarụgo nsọ ala mgbe gburugboo ị nwere ike ekwu ekwu aka ka ị bịa tọrọ atụrụ mmadụ ma ọ dịgburu ji mmadụ ori ka ị na-ezu ọnsọ ala ka ị na-eme tụọ arụsị abụ arụsị ọkpụtọrọgbụ na-asọ nsọ ọ bụrụ na ị ya asọnwu nsọ chaa n'ụzọ so ihe m na-achịkọwa bụ ndị nọ n'arụsị a septemba 16 ka ha ga-eme festival eji eme yearly homage onye bụ arụsị onwere ihe dịka after effect onwere onwere ihe dịka na na-emesịa onyebe nsogbu onwere maka na arụsị ma wudebe akụwa aka ọtọ ịkwụ ha n'aka ọtọ udo obi dị ihe a na-emedebere ya bụ that yearly ten bụ bịa pay homage ọ bụrụ na septemba 16 ndị nọ na ya ga-abịarịrị echi ọ bọsị aka anyị na-eri ji ọfishal na tempụl ndị nọ na ya ihe ụfọdụ n'ime ha na-eji abịa bụ ofu oke ọba mbaji nọ na 5000 naira nọchiziri anya ego ọchị na ego mmanya na ihe ndị ọzọ annually however o nwere ndị na-eweta ebunu nwee ndị na-eweta efi as we speak now o nwegoro ndị kwụnyere ụgwọ ihe ndị a ịghọtago ụgwọ ndị kwụrụ ụgwọ egwu nwe ndị kwụrụ ụgwọ ọgwụ ihe ndị ọzọ gasị ma efi a ga-egbu ụbọchị anwa adịgoredi ndị mmadụ ụfọdụ wetara ihe ndị a out of appreciation ihe mmụọ mere ha ịghọtara ya mana opekata mpe ofu ọkụkọ mbaji na na 5,000 naira mana ọ dị less than 20,000 annually ịghọtara ya ehe ọsịa onwerozie ndị ọdatin ọhịa kwesịrị ịma then naturally mụnwa na onwe m personally ọ ihe m na-emebu eme den ọ bụrụ na ị nọ na mmụọ be nna gị na mmụọ dị be nna gị o kwesịrị na ị ga na-eje epe homage at least once in a year ọ bụrụ taa ka o bidoro ịlụtara e mgbe a na-akọ akụkọ jizọs na mary na josef na o nwere mmemme ha na-eje na be ha na be ha eje achụ àjà arụ ọbụla n'ọnya bụ àjà mmemme a ka ha jere ije chụ anụ festival anwa wee sị n'ime ime emewere meri o wee jee na ọbụna ụlọ niile ejuna ụlọ ndị ọbịa niile ejuna o wee jezie n'ime mm, ewu na atụrụ na wee mụọ nwa ọkwa eziokwu so na anụ afesiba ọ bụ ọta ka anụ afesiba dị ndị gboo na-eje a na-esi mba dị iche iche getuke uh, massive uh, comeback get together obodo ọbụla na-eme agbụrụ ọbụla na-eme ije gwuo na akwụkwọ Asian ị ga-afụ ebe a kọrọ akụkọ gbasara mmemme shilo ebe a ka ndị mountain of eh, ndị eh, winners si wee mụta ije shilo a na-eme anụali a na-ada emewe oge disemba ije mmemme shilo echefu na mmemme shilo a ka eli eh, asim ana na di elkana jelu mmemme shilo na ojekwuo ojezie n'ebe nchụaja na that ọlta na temple ozi nnukwu onye nchụaja n'ebe a na-akpọ eli naanị na mmemme anwa ka a na na die ngwa onye nchụàja bịara ana bụ second waif of Elkana eh, bụ onye nchụàja mgbe a na-abịachi n'ọcha anọ wee bido bewe akwa na-ama jijiji mgbe onye nchụaja ịla anyị dere anya fụka ọ na-ata ma o ana Anna ibido gị ịṅụ mmanya o ya mba na onwe mmanya nwa gị ṅụrụ kama na etu o dị n'obi ka m ji bịa n'iru Chineke na ka dị ya mkpa m o ewesị na akwụ ya metụrụ anyị n'obi o wesịa ana wee kwubie okwu n'isi esi ana ngwa na ana udo ka chineke mezuoro gị ihe yọrọ ya ewesị na okwu a mere mgbe ya na di ya dalụ wee mekọ ana wee duo dị ime wee mụọ nkwọ mụọ nwa ya kpọọ samuel nwa ayọtara chukwu na ayịyọ elụtara m the prophetess helen nkume ji this particular eh, eh, chapter wee gụọ egwu many years 1980s ị ga-elota so onye nnachi gị bụ na ọ bụrụ taa ka e nwewelu mmemme a na-eme yeli yeli ọ dịbara ọkpụ tọrọ ọkpụ so ọ bụgoro na mmụọ be nna gị kwesịrị ee eh, na ịnọ ọnọ nọ at least once year ije gbuo rie ihe mme ịghọtara ya gị nwere onwe gị na-ege m ntị ama ndị na-adị celebrate birthday ọkwa eziokwu once in a year ehe ọsọ gbaa ya birthday jee celebrate mmụọ be nna gị birthday nke ọzọkwazi echefukwana na ị e nwere ike ịnọgide wọnsi na ehihie kpọọ mmụọ dị dabe nna gị ndị nna nna gị ha wubere eji chekwa ngwuru gbapụrụ ha ọjị ka m kwụsị ebe a nwee ajụjụ na nkụzi a send ya meseji na meseji chọọ ka a gị afa ma ị nwere ajụjụ 813 I 813 8243 871 n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile kwuo m okwu ngozi n'isi ndị niile sonyere anyị n'oge awa nke eziokwu ndị nọ n'oru na ndị nọ n'Igbo a sị m n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ka ihe ọma meela ụnụ ayọọ m ayọ let there be liberation let there be breakthrough let there be favor let there be miracle upon your lives n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ya gazie a sị na chi taata bụ afọ mmụọ niile na-eji oji n'afọ ndị njedụ nke chukwu na-eji oji n'afọ gọzie ụnụ n'aha chukwu okike mgbe nke pụrụ ime ihe niile ya gazie ka ọ dịkwa echi niile n'oge awa nke eziokwu thank you all my fans on YouTube and Facebook n'ụbọchị tata na anụgo olu m metụ aka na shia button nke ọzọzie bụ ọ bụrụ na enwere special ten ịchọ ka m nwawa Ogbuefi efere ana Ugochi tubelu mere gị ka ị sendere meseji na WhatsApp drọpụọ ya na 0805 672 I repeat 0805 672 ka ọ dịkwanụ ya gazienụ